AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ka Chineke nọnyere anyị ka anyị na-aga n'iru na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị ezinụlọ mmụọ Chineke na-eduzi ezinụlọ mmụọ Chineke na-eduzi gị onye mụ na ya na-atụgharị uche ama m na o kwere anyị nghọta na anyị hụ ezinụlọ nke mmụọ Chineke na-eduzi na anyị pụrụ ịma anyị hụ ezinụlọ nke nwaanyị nwe ezinụlọ bụ onye na-edo onwe ya n'okpuru di ya anyị pụrụ ịma n'ime ezinụlọ ahụ a ghọtara na Chineke bụ onye isi nke ezinụlọ ahụ na onye ọbụla n'ụlọ ahụ bụkwa onye na-akwanyere Chineke ugwu bụkwa onye na-ege ntị ịnụ okwu nke Chineke abịa nwee nna nke ezinụlọ onye nduzi na ịhazi ezinụlọ dị n'aka ya tutu ya erue nwaanyị n'aka ma chetakwa na n'agbanyeghị na nwaanyị bụ onye pụrụ ịta ụka n'ezinụlọ na ọ ka nọkwa n'okpuru di ya ma achọrọ m ime ka anyị mata ebe a Chineke pụrụ ịkpanyere nwaanyị ụka Chineke pụrụ izi nwaanyị dị otu a ozi ma o kwesịghị ka nke a mee ka ọ bụrụ onye nnupụ isi nye di ya o kwesịghị ka nwaanyị dị otu a ghara izoro di ya ihe ọ bụla nke Chineke gwara ya na nzuzo ọ bụrụ na nwaanyị ọbụla anata ozi n'aka Chineke nwaanyị a kwesịrị ịlaghachi jụọ Chineke amamihe otu ọ ga-esi wee were ozi dị otu a mee ihe nke ka nke ma ọ bụrụ na ozi nke ọ natara n'aka Chineke gbasara ezinụlọ ya ma ọ bụ di ya ka anyị were ihe atụ ọ bụrụ na Chineke kwadoro inye ezinụlọ ụgbọala ma nwaanyị abụrụ onye ezobere ihe dị otu a nwaanyị a ga-abụ onye ga-eme ka nke a pụta ìhè n'iru di ya ọ ga-eme ka di ya mata ha abụọ ewee tikọta aka chọọ iru Chineke jụọ ya sị onye nwe m ozi a m natara mee ka o doo anya ma ọ bụrụ na gị onwe gị wetara ozi a gị onye mụ na ya na-atụgharị uche biko ka ọ ghara ịbụ ihe na-agbagwoju anyị anya mgbe anyị na-ekwu okwu ịnụ olu Chineke na ịjụ Chineke asị nke a bụ uru anyị na-enweta mgbe nwaanyị na-akwanyere di ya ùgwù mgbe nwaanyị doro onwe ya n'okpuru di ya ma emeela ka anyị mata n'ụbọchị taa na Chineke pụrụ izi nwoke ozi ozi gbasara ezinụlọ ya Chineke pụrụ izi nwaanyị ozi ọ bụrụ na m na-anụ olu Chineke na-erubere di m isi di m a na-anụ olu nke Chineke na-erubere Kraịst isi ị chọrọ ịgwa m na ọ dị nramahụ nke ga-abịawa n'ezinụlọ ahụ Chineke ghara ime ka anyị matasị na nramahụ dị otu a na-abịa ihe m chọrọ iwepụta ebe a bụ ka ị mara na ọ dị ọtụtụ ihe nke na-agabiga anyị n'ihi erubeghị isi nye di anyị ọ bụrụ dịrị na di m bụ onye na-ekweghị ekwe ekwesịrị m izobere ya ihe ọ bụla nke Chineke mere ka m mata ọ bụrụ na o kwetaghị na nke ahụ ọ bụghị ihe dị n'aka m kama aga m agaghachi gaa mee ka onye nke ziri ozi ya matasị lekwa ọnọdụ di m hụrụ ozi ya nke iziri m ọ bụ ihe dabere n'ubu nke Chineke ime ka nwoke a bụrụ onye ghọtara ihe a na-ekwu okwu ya n'ihi na ịgụọ n'akwụkwọ ilu isi iri abụọ na otu amaokwu nke mbụ ị ga-ahụ na Chineke mere ebe ahụ ka anyị matasị na ya onwe ya pụrụ ịgbanwe obi onye ọ bụla ya mere mgbe ọnọdụ dị otu a dapụtara n'ezinụlọ mụ na gị onye mụ na ya na-atụgharị uche ama na jijiji hapụrụ ya Chineke n'ihi na ọ maara ka o si ahazi ya ozi ụfọdụ pụrụ ịbịa ọ bụrụ na aghọtaghị ebe ozi ahụ si wee bịa a pụrụ inwe nramahụ ma ọ bụrụ na unu dịkọta aka Chineke mee ka amatasị na ozi ya si n'ebe ọ nọ bịa ozi dị otu a n'ezie anaghị agha imezu n'ezinụlọ ahụ ọ bụkwa ụdị ozi nke na-eweta ọṅụ ya mere m ji na-eme ka anyị mata n'ụbọchị taa na mgbe ihe dị otu a na-eme Chineke zoro gị ihe ọ bụla mee ka di gị mara mgbe ị na-agwa di gị eleghị anya Chineke emeela ka di gị mara ngwa ngwa ị na-ekwu ya ọ ga-anakwere ya ahụ na ezinụlọ ahụ bụ nke na-aga njem n'ụkpụrụ nke Chineke bụrụ nke Chineke na-eduzi Chineke pụrụ ịkpatụ obi nwoke ọ bụla aka ịhazi ya na ọchịchọ nke ya onwe ya onye ahụ ewee bụrụ onye ga-eme ihe nke Chineke chọrọ ka ya onwe ya mee cheta na anyị sị na ma onye ahụ kwere ekwe ma o kweghị ekwe ihe m kwesịrị ime dị ka nwaanyị na-atụ egwu Chineke bụ ka m mee ka ọ mara ihe Chineke kpughe woro m atụla egwu n'ọnọdụ dị ka nke a n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị nọ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewe m chiwetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị nwaanyị nwaanyị ibe m ka anyị gbalịa na-enwe nsọpụrụ ka anyị gbalịa na-enwe nkwanye ùgwù nye ndị di anyị ha bụ isi anyị ka anyị mara na ngọzi ya ga-abụrụ nke anyị site n'ike nke chineke unu emeela ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 June 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School sabongary kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gọzi jehova obi gị niile adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile mara ndị niile mara gọzie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya nzikọ anyị were ohere ọma kelee ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya bara unu ụba n'aha Jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ana m anabata gị nwanne m gị onye na-eke ntị taa bụkwa ụbọchị ọzọ mgbe mụ na unu ga-eje ịnọrị ya mere m dịka m na-eme mgbe dum anakwa m arịọ gị ka ị kpọọ ezinụlọ gị kpọta ndị enyi gị kpọta ụmụ gị ka unu kpakeleta redio unu nso n'ihi na onye nwaanyị nwere ozi nke o nwere izi anyị n'ụbọchị nke taa ebe ọbụla ị nọ mechie anya ka anyị kpere onye nwaanyị onye ezi omume imeela oge eruekwala ọzọ mgbe ị ga-agwa anyị okwu masị chineke bịa biele ndị niile ndị na-eke ntị n'ozi ya taa bịa bịa ezute ha dịka mkpa ha si dị bịa bịa gọzie ha kwee ka ozi nke taa wee chite olileanya nke na-aga agwa agwụ na ndụ ha arịọ m n'aha jizọs kraịst bụ onye nwaanyị ee amen isi ozi m n'ụbọchị taa sị ọ bụ unu ga-enwe ibu agha n'agha nke a bụghị unu ga-enwe ibu agha n'agha nke a anyị werele ihe ọkụkọ anyị n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi nke iri abụọ na ahịrị nke iri na asaa ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi nke iri abụọ na ahịrị nke iri na asaa bụ nke na-asị ọ bụ unu ga-enwe ibu agha n'agha nke a guzo n'onwe unu hụ nzọpụta jehova nke ọ ga-enye unu taa echi pụkụrụnụ ha jehova nọnyere unu haleluya amen n'ezie jehoshaphat bụ eze juda n'oge ekwuru okwu nke anyị kụrụ ebe a anyị masị na juda bụ naanị obodo abụọ nke ekewapụtara n'ime obodo iri na abụọ nke mejupụtara israel n'ezie juda bụ obodo nke na-ebughị ibu ma oge ruru mgbe obodo ndị a maara aha ha n'ịlụ agha obodo ndị dịka moab obodo ndị dịka amon bịara chịkọlata onwe ha ọ bụghị naanị na ha chịkọlatara onwe ha ha jere kpọọkwa obodo ndị ọzọ dị ike ka ha bịa nyere ha aka ịbịa ịlụso obodo a bụ juda agha bụ obodo nke na-ebughị ibu ya bụ ihe mere ndị Moab na ndị Amọn jiri kpọọ ndị ọzọ tinyere onwe ha bụ na ha chere sị ka agha ghara iji iwe ihe dịka nkeji ise ka ọ ga-abụ na a ga-azọpịa ndị Juda n'ụkwụ brepịa ha nga aga ahụkwa alịkpata ha ọzọ n'ezie mgbe Jehoshaphat nke bụ eze Juda nụrụ ozi ya okene ka o mere Jehoshaphat jere n'ime onwe ka ya jee puo ka akpọọ oku ka ndị juda niile bịawa n'iru chineke ka ha jee kọrọ chineke ọnọdụ a ịgụọ akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke abụọ isi nke ohi ahụ ebe ahụ ahụrụ sị malite na amaokwu nke ise na jehoshaphat tiri mkpu kpọkuo ndị juda niile akwụkwọ nsọ sị ma ndị nta ma ndị ukwu ma ndị na-aṅụ ara ha niile bịara n'iru chineke bie ịtọgbu onwe ha n'iru chineke ekpere nke Jehoshaphat kpere bụ ekpere nke ịtụnanya nye m ọ bụkwa ekpere nke ịtụnanya nye gị onwe gị onye na-eke ntị n'ihi na amaokwu nke iri na abụọ anyị nọrọ ka Jehoshaphat na-asị chineke anyị ị gaghị ekpe ha ikpe n'iru igwe mmadụ a ndị na-abịa ibuso anyị agha anya onwe anyị ama ihe anyị ga-eme kama ọ bụ n'ebe gị onwe gị nọ ka anyị na-adakwasị nke a bụ ekpere nke Jehoshafat kpere chineke anyị ị gaghị abọ ndị ọbọ bụ ndị chịkọlọtara onwe ha ịbịa ịlụso anyị agha na ha karịrị anyị asị anyị jee lụso ha agha anyị amaghị ka anyị ga-esi alụso ha agha kama ọ bụ na gị onwe gị ka anyị dabere ya mere jehova anyị ị gaghị ebiliri anyị ọtọ ị gaghị alụso ha agha ị gaghị alụrụ anyị ọgụ n'oge a akwụkwọ nsọ sị na juda niile nọ n'iru chineke n'oge a ọ bụrụ m jụọ ya dịka ajụjụ mgbe agha karịrị gị bịara n'iru gị gịnị ka ị na-eji eme mgbe nsogbu nke ịma ihe ị ga-eme bịara n'iru gị onye ka ị na-agbakwo mgbe ọnọdụ nke jọrọ njọ bịakwutere gị gịnị bụ ihe ị na-eji eme gịnị na-abụ nzaghachi gị n'ọnọdụ a anyị kwesịrị ịmụta ihe n'ebe Jehoshaphat na ndị Juda dị na Jehoshaphat ejewaghị ebe ka onye dibịa Jehoshaphat ejeghị ịchọ obodo ndị dị ike ndị ga-abịa inye aka ịlụrụ ya ọgụ Jehoshaphat ejeghị ebe onye papa ekpere ma ọ bụ onye pụrụ ya wọrịọ dịka ekpere onye ga-asị kute mmiri weta aja weta akwa weta nke a ka emekalata nke a inwe ike jewe agha mba Jehoshaphat na Juda niile jewere n'iru Chineke ya bụ Elohim nke Israel jee daa n'ala n'iri ya Jehoshaphat asị Chineke anyị ike adịghị n'ime anyị n'iru igwe mmadụ abara ụba na gị ka anyị dabere ya mere ị ga-alụrụ anyị agha mgbe anyị gụrụ amaokwu nke iri na n'ebe ahụ anyị hụtara sị na chineke kpọlitere ofu onye amụma nke enwe onye ma ya dịka onye amụma ochie onye ahụ wee bilie wee sị Jehoshafat bụ eze anyị gee ntị juda na jerusalem gee kpanụ ntị ihe chineke na-agwa unu o wee kwuo okwu ahụ bụ ebe anyị nwere ihe ọkụkụ anyị na amaokwu nke iri na asaa o wee sị ọ bụghị unu onwe unu ga-enwe ibu agha n'agha nke a guzo onwe unu hụ nzọpụta jehova echi pụkụrụnụ ha jehova nọnyere unu nna chime ka ịmata nwanne m nwoke ihe bụ nsogbu gị ahụ o jiri na ọbụna ruo taa abụọ na ị na-eji ibu agha n'agha nke ị ibu agha nke bụ agha jehova gị onwe gị na-akọrọ ka ibuwe ya a gwara Jehoshafat na ndị Juda niile sị ọ unu ga-enwe ibu agha n'agha guzo n'onwe unu nzọpụta nke Jehova agha na ọ ga-eburu unu taa ewo eleghị anya ọ bụ ebe a bụ ebe ahụ akwụkwọ nsọ mere ka anyị mata bụ ihe ahụkwa nke Jizọs mere na akwụkwọ Matio isi iri abụọ na isii amaokwu nke iri ise na otu ruo iri ise na ise bụ oge ahụ ndị agha nke si n'ebe isi ndị nchụaja bịara bịa dọkpụrụ Jizọs ma Pita wepụtara mma ya ule ntị nke makos oru nke onye isi nchụaja bepụ ya ma nzaghachi nke Jizọs zaghachiri mekwara ka mmata ihe ahụ nke a gwara na Second Chronicles ebe ahụ bụ ebe Jizọs sịrị Pita weghachi mma gị ihe a abụghị ihe agha n'ihi a sị na ọ bụ ihe agha m gara ezi nna m ọ gara ezitere m ụsụ ndị mmụọ ozi ndị na-alụ agha ihe a abụghị ihe agha ana m achọ ịgwa gị gị onye na-eke ntị enwere ike achọrọ gị n'ọrụ mgbe ekwesịghị ịchọ gị mgbe enweghị ihe ị mere iwe na-achọ ije ụlọikpe iwe na-achọ onye ị ga-eji itikọ iwe na-achọ ịdọkpụrụ ndị ahụ jee ka ejee kpee ya n'ikpe ana m achọ ịgwa gị ihe ahụ abụghị agha gị enwere ike ebola gị ebubo nke enweghị ihe i mere iwe na-achọ ụzọ ga eji agọpụ onwe gị ana m achọ ịgwa gị ihe abụghị agha gị enwere ike enwe n'iti ihe ọjọọ ma ọ bụ nke ọzọ nke ịma na o sitere n'aka mmadụ were ya na onye ahụ ga-abụzi amon na moab n'ebe ị nọ were na ọ ga-abụzi ndị chịkọlatara onwe ha ibuso gị agha kama chineke na-asịkwa gị ọ bụghị gị ga-enwe ibu agha n'agha nke a guzo ohu nsọpụta nke jehova bụ nke ọ ga-emere gị taa chineke na-asị gị dere ọ dị mma ka mmadụ dere chere nzọpụta nke jehova ọ dị mma ka mmadụ lekwasị naanị chineke anya na onwe ka ya chere mgbe nzọpụta nke ya ga-eru nso n'ezie anyị hụtara sị na agha ahụ mgbe ndị juda chere echi nke jehova n'echi ya ha biliri jewe mgbe ha rutere ebe ahụ a hụrụ na chineke jiri aka ya buoro ha agha ana m agwa gị nwanne m nwoke agha ahụ ị na-achọ ibu tọgbọ mma ahụ tọgbọ egbe ahụ tọgba akwụkwọ ahụ ị na-achọ ịgba ụlọ ikpe n'ihi na agha abụghị agha gị jehova ga-eburu gị agha n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi ma kọli si nwa osu imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka m wetara anyị Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School gari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo